igbo mụrụ nzem ọzọ ekene m ndị be anyị na-atụ n'ilu na-asị na ọfịa ọbụla na-asọ nkata na-ebukwa n'elu na ife okenye nọ n'ana wee fụ na gị bụ nwata rigo elu nkwụ rigo elu ọjị ma afọ ya n'ọnwa anyị na-eke ogiri ma ijiji anya kpọrọ okwu mpụrụ maka gịnị ị na-ajụkwa onwe gị ajụjụ ife na-ebute mgbasa n'ụfọdụ ezinụlọ ị na-ajụkwa onwe gị ajụjụ ka gị bụ nne na nna si wee mụta ụmụazị ụmụ gị a na-akpaso gị agwa ọjọọ ọ bụrụ maka ụfọdụ jezebed nwaanyị anọtara na ngwuru ha ị ga-afụ ụmụnne ka afọ ha wee jikọ ha niile feme gịnị fe na-eto na-emekọta ife ọnụ ngwa ngwa ebidoro ịnụ nwaanyị ife niile agbanwee ịfụzie nwanyị atara afụ were ego wee jee nụta ọhọzie jezebet ofete ọfụ nne di ya ọ sị na ọ bụ amoosu ịfụ nwaanyị anụtarụ nne di ya na-esi iche nwaanyị akwa akwụkwọ na-esi iche gịba nwoke nụtara nwaanyị a na-enekpe o ọ ga-abụ ife arụ na nwaanyị ịnụtarụ ga na-esi iche nke mma gị mụtara gị nọ ndụ ọ ga-abụ ife arụ nyere gị bụ nwa nwoke bụrụ ife nzuzu n'elu ụwa na ị ga-anọ nwunye gị a na-akpọ mma gị na ọ bụ amoosu chetakwa na ndị be anyị si na enebe agadi nwaanyị anya n'ọnụ ọ dị ka ejighị wee nwụọ ara chetakwa na ofu mbọsị na ife ahụ i mere nne di gị maọbụ nna di gị ga-emecha ruo gị aka ọ bụrụ na ụmụ gị ị ga-amụta mee gịnị nwanne nwaanyị nwanne nwoke ebekwa akwa maka ọtụtụ ụmụ nwaanyị ga-efeta sị na fa achọrọ ka nne di fe nọrị ndụ tupu fa anụ adị nwanne nwaanyị ịdara iberibe ịbụ onye nzuzu kee ka ọ ga-eti wee dị gị na nwanne gị nwoke nwaanyị ọ ya anụta afetekwa ọsị gị na ọ chọghị ka nne mụtara gị nọ ndụ tupu nwanne gị nwoke abịa nụọ ya ịfụ na ikpe mara onye eziokwu na-aga azụ dị ya ikpe mụọ ọnụ agba ehuru unu ekwene ka nwaanyị anụbata na ngwuru tichashia unu maọbụ fọtọsie unu ka unu bụ afọ nne mụtara nọdụ n'ukuku azịza nke onye iro na-enweghị ike ịgbaji ma ọ bụ emefu ọ bụrụ ife niile ka ị ga-emepe ọnụ na-agwa onye be gị especially ife gbasatara ezinụlọ o nwere nzukọ a na-enwe n'ezinụlọ ụmụ nwaanyị anụtara anụta anaghị anọ ya bụ nzukọ ka ọ na-ịmarụ and onweghị ihe ji emechakwa n'elu ụwa okwu ọbụla ekwute na-abụ nzukọ gbasachara ngwuruhu ka o si n'ọnụ gị pụta ka gwa ya onye be gị famili ọbụla nwere sikret famili ọbụla nwere ife ha ji wee dị ebube ekwene ka nwaanyị ụnụnụ mbata n'ezinụlọ merụa ife famili unu ji wee dị ebube famili ọbụla mba niile na-enegara anya kama nwaanyị unu nụrụ ga-awụ unu isi nwanne m nwoke bụ na aganụ ya ka ugwu ezinụlọ gị wee dịrị gị ọ gwụsịa ka ọ ha n'onu ndị be anyị si tụpụrụ nkịta ọkpụkpụ hapụrụ na n'ọgụ dị mmụọ igbo mụrụ nze mmụọ ọsọ echi ka, echi dị ime cheta na ọ bụ maazị UC si ife ị nwere ike imewu ka m si wee tụpụrụ gị ife ozi a kaba arụ tụpụrụ ya ụmụ nwanne anyị ndị nke m ndewo